isiokwu a na-amụ amụ nke iri anọ a ga-amụ isiokwu a n'izu malitere na nọvemba 27 ruo disemba 3 nọsie ike n'ozi chineke otu Pita mere amaokwu akwụkwọ nsọ esi nweta isiokwu a onye nwe anyị si ebe m nọ pụọ n'ihi na abụ m onye mmehie Luk isi ise amaokwu nke asatọ abụ nke iri atọ na asatọ ọ ga-eme ka i ike ihe isiokwu a na-ekwu a kwadebere isiokwu a ka o mee ka obi sie ndị na-agbalị ịkwụsị agwa na-adịghị mma ha na-akpa ike na ha ga-akwụsịli ya ma nọsi ike na-efe Jehova paragrafụ nke mbụ ajụjụ gịnị ka Pita mere mgbe Jizọs rụrụ ọrụ ebube mee ka o bute ọtụtụ azụ Pita ji abalị niile kụọ azụ na-enweghị azụ ọ bụla o butere n'ihi ya ọ tụrụ ya n'anya mgbe Jizọs sịrị ya kwọrọ ụgbọ abanye n'ebe miri emi wụnyekwa na ụgbọ unu ka unu gbute azụ Luk isi isisamokwu nke anọ ọ nọ na-eme Pita obi abụọ ma ọ ga-egbute azụ ọbụla ma o mere ihe Jizọs gwara ya ụgbụ ha wụnyere na mmiri malitere ịdọkasị n'ihi ọtụtụ azụ ha gbutere mgbe Pita na ndị ya na ha so chọpụtara na ihe ahụ bụ ọrụ ebube o juru ha anya Pita tiri mkpu sị onye nwe anyị si ebe m nọ pụọ n'ihi na abụ m onye mmehie Luk isi amaokwu nke isii ruo nke itoolu ọ ga-abụ na Pita chere na ya erughị eru nọ n'ihu Jizọs paragrafụ nke abụọ ajụjụ olee ihe mere ịmụ akụkọ Pita ga-eji abara anyị uru ihe Pita kwuru bụ eziokwu ọ bụ onye mmehie Baịbụl kwuru na enwere nwere mgbe ụfọdụ Pita kwuru ma mee ihe o mechara kwara mma kwara enwere mgbe ọ na-adị gị otu ahụ ọ dị Pita enwere agwa na-adịghị mma gị na ya na-alụ kemgbe ma ọ bụ ihe ị na-anaghị emeta ọ bụrụ otu ahụ ịmụ gbasara Pita ga-eme ka obi sie gị ike olee otu ọ ga-esi eme ya chegodo ihe a Chineke gara eme ka a ghara ide ihe ndị Pita mejọrọ na Baịbụl ma o ji mmụọ nsọ eme ka e dee ha ka anyị si na ha mụta ihe Pita nwere ihe ụfọdụ ọ na-emejọ dịkwa ka anyị obi na-adịkwa ya otu ọ na-adị anyị n'ihi ya ịmụ gbasara ya nwere ike inyere anyị aka ịghọta na Jehova anaghị atụ anya ka anyị zuo oke Jehova chọrọ ka anyị nọsie ike n'efe ya ya bụ ka anyị na-agbasi mbọ ike n'agbanyeghị ezughị oke anyị paragrafụ nke atọ ajụjụ gịnị mere anyị ji kwesị ịnọsi ike n'ozi Chineke gịnị mere o ji dị mkpa ka ike ghara ịgwụ anyị ọ bụrụ na anyị a na-eme otu ihe ọtụtụ mgbe anyị ga na-emekwa ihe ahụ nke ọma Dị ka ihe atụ onye na-akpụ ụbọ nwere ike ịmụ ịkpụ ụbọ ruo ọtụtụ afọ n'oge ndị ahụ o nwere ike ịkpọje ụbọ ahụ ọtụtụ ugboro ma ọ bụrụ na ike agwụghị ịkpụ ụbọ ahụ ọ ga na-amụtakwu ya ọ bụrụgodị na ọ ghọọla aka ochie ya n'ịkpụ ụbọ ọ ka nwere ike ịkpọjọ ya mgbe ụfọdụ mana ike agaghị agwụ ya ọ bụrụ na ọ nọsi ike na-amụ ịkpụ ụbọ ọ ga na-amụtakwu ya nke ọma otu ahụ ka ọ dịkwa anyị nwa ọ bụrụgodi na anyị echee na ya akwụsịla ihe anyị na-anaghị emetacha e nwere mgbe ụfọdụ anyị nwere ike ime ya ọzọ ma ike agaghị agwụ anyị ịgba mbọ na-emekwu nke ọma anyị niile na-ekwu ọ bụ na-eme ihe anyị na-emecha kwara ma kwara ma ọ bụrụ na ike agwụghị anyị Jehova ga-enyere anyị aka ị na-emekwu nke ọma ka anyị leba anya n'otu Pita si nọsi ike n'ozi Chineke otu Jizọs si nwere ya omeiko n'agbanyeghị ihe ndị o mejọrọ nwere ike ime ka ike ghara ịgwụ anyị ife Jehova ihe ndị ha na Pita lụrụ na ngọzi ndị o nwetara paragrafụ nke anọ ajụjụ dịka akọrọ na Luk isi ise nke ise ruo nke iri olee ihe Pita kwuru gbasara onwe ya ma olee otu Jizọs si mesie ya obi ike Baịbụl ekwu ihe mere Pita ji si na ya bụ onye mmehie ma ọ bụkwa na mmehie ndị o bu n'obi kwuo ya Luk isi samokwu nke ise ruo nke iri sịrị ma Simon sịrị ya onye ozizi n'agbanyeghị anya niile anyị mụrụ n'abalị anyị egbuteghị ihe ọ bụla ma ebe ị m wụnye ụgbọ m na mmiri m ga-awụnye ya mgbe ha wụnyere ya ha gbutere ọtụtụ azụ nke mere na ụgbọ ha malitere ịdọka n'ihi ya ha fere ndị ibe ha nọ n'ụgbọ nke ọzọ aka ka ha bịa nyere ha aka ha bịakwara kpojuo ụgbọ abụọ ahụ nke mere na ụgbọ ndị ahụ malitere imi mgbe Simon Peter hụrụ ihe a ọ dara n'ala n'okwu Jizọs sị onye nwe anyị si ebe m nọ pụọ n'ihi na abụ m onye mmehie n'ihi na mgbe ha gbutere azụ ndị ahụ o juru ya na ndị niile ya na ha nọ anya o jukwara ma James ma Jọn ụmụ dị anya bụ ndị ha na Simon na-arụkọ ọrụ ma Jizọs sịrị Simon kwụsị ịtụ egwu si ugbu a gawa ị ga na-akụta ndị mmadụ na ndụ ma ọ ga-abụ na e nwere mgbe o mere ihe ụfọdụ dị ezigbo njọ Jizọs ghọtara na ụjọ ji Pita o nwere ike ịbụ maka na Pita sịrị na ya erughị eru jizọs makwa na pete nwere ike ịnọsi ike n'ofufe jehova n'ihi ya jizọs wetara obi gwa Pita ka ọ kwụsị ịtụ egwu otu jizọs si gosi pete na ọ tụkwasịrị ya obi gbanwere ndụ pete Pita na nwanne ya nwoke bụ andrew mechara hapụ ọrụ ibu azụ ha na-arụ ma jiri oge ha niile na-eso mezaya ihe a ha kpebiri ime mere ka chineke gọzie ha ngọzi na ya atụ foto eji kọwaa paragrafụ nke anọ na-egosi ebe ụjọ jidere Pita ya nọrọkwa ka onye o riri ọnụ mgbe ụgbụ ya azụ juru malitere ime ka ụgbọ ha mikpue na mmiri Jizọs na-ege Pita ntị nke ọma ka onye nke ọzọ ebe ahụ na-agbalị ịdọbata ụgbụ ahụ n'ụgbọ ihe edere na foto ahụ sịrị gịnị ka ị ga-eme ma ọ bụ na ụdị ihe mere Pita eme gị paragrafụ nke ise ajụjụ olee uru Pita ritere n'ihi na ọ kweghị ka otu o si ele onwe ya anya mee ka ọ kwụsị ịbụ onye na-eso ụzọ Jizọs e nwere ọtụtụ ihe magburu onwe ha Pita hụrụ mgbe ọ na-eso ụzọ Jizọs ọ hụrụ ka Jizọs gwọrọ ndị ọrịa chụpụ ndị mmụọ ọjọọ kpọlitere ndị nwụrụ anwụ ihe edere n'ala ala peji sịrị ọtụtụ amaokwu ndị dị n'isiokwu a si n'ozi ọma Mak ọ ga-abụ na o dere ihe ndị ọ nụrụ n'ọnụ Pita onye ji anya hụ mgbe ihe ndị ahụ mere ihe edere n'ala ala peji agwụla Pita hụkwara ọhụụ otu Jizọs ga-esi adị ebube n'ala eze ya n'ọdịnihu ihe a Pita hụrụ bụ ihe ọ na-agaghị echefu echefu n'eziokwu Pita agaghị ahụ ihe ndị ahụ ma ọ bụrụ na ọ bụghị onye na-eso ụzọ Jizọs o doro anya na obi tọgburu ya tọgbu na ọ ka otu na-adịghị mma o si ele onwe ya anya mee ka ihe ndị a kwaa ya paragrafụ nke isii ajụjụ Pita kwụsịrị agwa ndị na-adịghị mma ọ na-akpa ozugbo kọwaa n'agbanyeghị ihe ndị Pita ji anya ya hụ na ihe ndị ọ nụrụ aka nwere ihe ndị ọ na-anaghị emetacha legoro ihe atọ ụfọdụ mgbe Jizọs kọwara ụdị ahụhụ ọ ga-ata na ụdị ọnwa ọ ga-anwụ iji mezuo mma Baịbụl Pita baara ya mba e nwekwara ọtụtụ oge Pita na ndị ozi ndị ọzọ rụrụ ụka gbasara onye kachanụ n'ime ha n'abalị bọtara ụbọchị e gburu Jizọs Pita bupụrụ otu nwoke ntị n'otu abalị ahụ kwa Pita tụrụ ụjọ ma gọnahụ enyi ya Jizọs ugboro atọ ihe a mere ka Pita bụ ezigbo akwa paragrafụ nke asaa ajụjụ olee ohere Jizọs nyere Pita mgbe a kpọlitechara ya n'ọnwụ jizọs ahapụghị onye ozi ya obi gbawara mgbe a kpọlitechara jizọs n'ọnwụ o nyere pete ohere igosi na ọ hụrụ ya n'anya jizọs gwara ya ka o wetuo obi n'azụ atụrụ ya pete kwetara ọ nọ na jerusalem n'ụbọchị pentikọst sorokwa na ndị mbụ eji mmụọ nsọ mmadụ paragrafụ nke asatọ ajụjụ olee ihe dị ezigbo njọ pete mere na antiọk mgbe Pita ghọchadịrị onye Kraịst e tere mmanụ a ka nwere ihe ndị ọ na-emejọ n'afọ 36 oge ndị Kraịst Pita nọ ya mgbe eji mmụọ nsọ tee Kọniliọs na-abụghị onye Juu mmanụ ihe a gosiri na Chineke anaghị ele mmadụ anya n'ihu nakwa na ndị na-abụghị ndị Juu nwere ike iso n'ọgbakọ ndị Kraịst ọrụ ndị ozi isi iri amaokwu iri atọ na anọ iri anọ na anọ na iri anọ na ise mgbe ihe a mechara Pita na ndị na-abụghị ndị Juu na-erikọzi nri nke bụ ihe ọ na-agaghị echeta dị n'echiche ime n'oge mbụ ma ụfọdụ ndị Juu bụ ndị Kraịst chere na ha na ndị na-abụghị ndị Juu ekwesịghị na-erikọ nri mgbe ụfọdụ n'ime ha bịara Antiọk Pita kwụsịrị iso ndị na-abụghị ndị Juu na-eri nri ọ ga-abụ na ụjọ ya bụ ka ọ ghara ịkpasu ụmụnna ya bụ ndị Juu iwe mgbe Pọl hụrụ omume ihu abụọ a Pita mere ọ baara ya mba n'ihu ọha n'agbanyeghị ihe a mere m ike agwụghị Pita olee ihe nyere ya aka olee ihe nyere Pita aka ịnọsi ike n'ofufe Jehova paragrafụ nke itoolu ajụjụ olee otu Jọn isi isii amaokwu iri isii na asatọ na iri isii na itoolu si gosi na Pita kwesịrị ntụkwasị obi Pita ji obi ya niile na-efe Jehova o kweghị ka ihe ọ bụla mee ka ọ kwụsị iso Jizọs dịka ihe atụ n'otu oge Jizọs kwuru ihe ndị na-eso ụzọ ya na-aghọtaghị Jọn isi isi amaokwu nke iri isii na asatọ na iri isii na itoolu sịrị Simon Pita zara ya sị onye nwe anyị onye ka anyị ga-alakwuru okwu gị na-enye ndụ ebighị ebi anyị ekwerela marakwa na ị bụ onye nsọ nke Chineke ọtụtụ ndị na-eso ụzọ jizọs kwụsịrị iso ya na-echere ka ọ kọwaa ihe o kwuru ọ bụkwanụ jụọ ya ihe ihe o kwuru pụtara mana Pita emeghị otu ahụ ọ ghọtara na ọ bụ naanị jizọs nwere okwu na-enye ndụ ebighị ebi paragrafụ nke iri ajụjụ olee otu jizọs si gosi na ọ tụkwasịrị Pita obi jizọs ahapụghị Pita n'abalị ikpeazụ ọ dịrị ndụ n'ụwa ọ ma na Pita na ndị ozi ya ndị ọzọ ga-ahapụ ya n'agbanyeghị nke ahụ Jizọs kwuru ihe gosiri na obi siri ike na Pita ga-echegharị ma jụrụ obi ya niile na-eso ya Jizọs ghọtara na ọ na-agụ mmadụ ime ihe dị mma ma anụ ahụ adịghị ike Mak isiri na amaokwu nke iri atọ na asatọ n'ihi ya n'agbanyeghị na Pita gọnahụrụ Jizọs Jizọs ahapụghị ya mgbe a kpụlitere Jizọs n'ọnwụ ọ pụtara n'ihu Pita o nwere ike ịbụ mgbe Pita nọ naanị ya n'oge ahụ obi gbawara Pita ma ọ ga-abụghịrị na ihe a gbara ya ume foto eji kọwaa paragrafụ nke iri na-egosi ebe Jizọs na-akasi Pita obi mgbe a kpọlitere ya n'ọnwụ ihe edere na foto ahụ sịrị olee ihe mere otu Jizọs si tụkwasị Pita obi ji agba gị ume paragrafụ nke iri na otu ajụjụ olee otu Jizọs si mee ka obi sie pete ike na Jehova ga na-egbori ya mkpa ya Jizọs mere ka obi sie pete ike na Jehova ga-akwado ya mgbe a kpọlitere Jizọs n'ọnwụ ọ rụrụ ọrụ ebube ọzọ mee ka Pita na ndị na-eso ụzọ ibe ya bute azụ o doro anya na ọrụ ebube a Jizọs rụrụ mere ka obi sie pete ike na ọ gaghị esiri Jehova ike ị na egbori ya mkpa ya ọ ga-abụ na onye ozi a chetara ihe Jizọs kwuru na Jehova ga-egboro ndị bụ ụzọ na-achọ alaeze Chineke mkpa ha matu isi isi amaokwu nke iri atọ na atọ ihe a mere ka Pita mee ka ozi ya bụrụ ihe kacha ya mkpa ọ bụghị ọrụ ibu azụ o ji obi ike gbaa àmà n'ụbọchị pentikọst nke afọ 33 nyere ọtụtụ puku mmadụ aka ịghọ ndị na-eso ụzọ Jizọs o mechakwara nyere ndị Sameria na ndị na-abụghị ndị Juu a ka ịmụta banyere Kraịst ma ọ ndị na-eso ụzọ ya Jehova ji Pita ruo ezigbo ọrụ mee ka ụdị mmadụ niile bata n'ọgbakọ ya gịnị ka anyị na-amụta paragrafụ nke iri na abụọ ajụjụ olee otu ihe Pita mere ga-esi nyere anyị aka ma enwe agwa na-adịghị mma anyị na-agbalị ịkwụsị kemgbe Jehova nwere ike inyere anyị aka ịnọsi ike n'ofufe ya o nwere ike isiri anyị ike ịnọsi ike n'ofe Jehova karịchaa ma ọ bụrụ na e nwere agwa na-adịghị mma anyị na-agbalị ịkwụsị kemgbe ọtụtụ afọ mgbe ụfọdụ ụdị agwa ahụ nwere ike iyi ihe siri ike ịkwụsị karịa nke pete ma Jehova nwere ike inye anyị ike ka anyị ghara ịda mba dịka ihe atụ e nwere otu nwanna ya na ụmụ nwoke ibe ya nwere mmekọahụ ruo ọtụtụ afọ tupu ya mụta eziokwu ọ gbanwere ndụ ya kpamkpam ma na-ebi ndụ otu Baịbụl kwuru ma e nwere mgbe ụfọdụ echiche ọjọọ na-abata ya n'obi olee ihe nyere ya aka ịnọsi ike n'ofufe Jehova ọ sịrị Jehova na-enye anyị ike ọ sịkwara mmụọ Jehova enyerela m aka ịmụta na m ga-anọsi n'ike n'eziokwu Jehova ji m na-arụ ọrụ n'agbanyeghị na m ezughị oke ọ ka na-enye m ike paragrafụ nke iri na atọ ajụjụ olee otu anyị nwere ike isi eme ka Pita dịka e kwuru n'ọrụ ndị ozi isi a na amaokwu nke iri na atọ iri abụọ na itoolu na iri atọ na otu dịka anyị hụrụ ịtụ egwu mmadụ mere ka Pita mejọọ ihe mgbe ụfọdụ ma Pita mechara nwee obi ike n'ihi na o kpere ekpere ka Chineke nyere ya aka ịkata obi ọrụ ndị ozi isi a na amaokwu nke iri na atọ sịrị ma mgbe ha hụrụ otu ọnụ si taa Pita na Jọn marakwa na ha bụ ndị nkịtị na agụ ya akwụkwọ o juru ha anya ha wee cheta na ha na Jizọs na-anọbụ amaokwu nke iri abụọ na itoolu sịrị ugbu a Jehova biko leba anya na mmaja ha machara anyị nyekwa anyị bụ ndị ohu gị ike ka anyị na-ekwu okwu gị na-atụghị egwu ọbụla amaokwu nke iri atọ na otu sịrị mgbe ha rịọsịrị Chineke arịrịọ ike ebe ahụ ha zukọtara mara jijiji ha niile wee jupụta na mmụọ nsọ na-ekwukwa okwu Chineke na-atụghị egwu anyị nwa nwekwara ike ịkwụsị ịtụ ụjọ legodo ihe mere nwanna Host ọ bụ nwa okorobịa bi na Germany n'oge a na-alụ agha ụwa nke abụọ n'oge ahụ ndị ọchịchị tiri iwu ka ndị mmadụ na-ekwere ibe ha ekele pụtara ọ bụ Hitler ga-azọpụta anyị ọ bụ eziokwu na nwanna Hurst mana ịma ụdị ihe aha adịghị mma mana o kwere ekele ahụ mgbe ụfọdụ n'ihi na ọ na-atụ ndị nkụzi ya na ụmụ akwụkwọ ibe ya ụjọ nne na nna ya abaraghị ya mba kama ha kpere ya ekpere rịọ Jehova ka o mee ka ọ kata obi aka nne na nna ya nyere ya na obi ọ tụkwasịrị Jehova mere ka o mechaa kwụrụ chim nwanna Hurst mechara sị enweghị mgbe Jehova hapụrụ m ihe edere n'ala ala peji sịrị gwa akụkọ ndụ nwanna host henshel isiokwu ya bụ motivated by my family's loyalty to god ọ gbara na teta bekee february 22 1998 ihe edere n'ala ala peji agwụla foto eji kọwaa paragrafụ nke iri na atọ na nke iri na ise na-egosi nwanna host henshel na nne na nna ya mgbe ọ dị obere foto nke mbụ ebe host ji ihere na-eweli aka nri ya mgbe ụmụaka ndị ọzọ weliri aka nri ha na-ekwe ekele pụtara ọ bụ Hitler ga-azọpụta anyị nke abụọ ebe nne na nna ya na-ekpere ya ekpere nke atọ foto nwanna host Henshiel sere n'oge a ihe edere na foto ahụ sịrị nwanna Horst Henschel malitere ozi oge niile n'abalị mbụ n'ọnwa Jenụwarị afọ 1950 ị chere na ọ kwara mma kwara n'ihi na o ji ndụ ya niile fee Jehova paragrafụ nke iri na anọ ajụjụ olee otu ndị okenye hụrụ atụrụ Chineke n'anya nwere ike isi mee ka obi sie ndị dara mba ike Jehova na Jizọs agaghịkwa ahapụ anyị mgbe Pita gọnahụchara Jizọs e nwere ihe dị ezigbo mkpa ọ ga-ekpebi ọ ga-akwụsị iso Jizọs ka ọ ka ga na-eso ụzọ Jizọs Jizọs eburu ụzọ rịọ Jehova ka o mee ka okwukwe Pita ghara ịnyụ ka ọkụ Jizọs gwakwara Pita gbasara ekpere ahụ o kpere ma kwuo na obi siri ike na Pita ga-emecha mee ka ụmụnna ya dị ike ọ ga-abụrịrị na obi siri Pita ike mgbe ọ bụla o chetara ihe ahụ Jizọs kwuru enwee ihe dị mkpa anyị chọrọ ikpebi Jehova nwere ike iji ndị okenye hụrụ anyị n'anya mee ka obi sie anyị ike ka anyị ghara ịda mba otu nwanna aha ya bụ Pọl bụ okenye kemgbe ọtụtụ afọ ọ na-agbalị ime ka obi sie ụmụnna ya ike ọ na-agwa ndị na-eche echiche ịkwụsị ife Jehova ka ha cheta otu Jehova si mee ka ha mụta eziokwu ya ọ na-emesizi ha obi ike na Jehova agaghị ahapụ ha n'ihi otu o si hụ ha n'anya nke ukwuu o kwụziri sị ahụla m ọtụtụ ndị ike ụwa gwụrụ na-akwụsị ife Jehova n'ihi na Jehova nyere ha aka paragrafụ nke iri na ise ajụjụ olee otu akụkọ Pita na nwanna Host si gosi na ihe e kwuru na mmatụ isi ise amaokwu nke iri atọ na atọ bụ eziokwu otu ahụ Jehova gboro Pita na ndị ozi ndị ọzọ mkpa ha ọ ga-egbokwara anyị mkpa anyị ma ọ bụrụ na anyị ebute ozi ya ụzọ na ndụ anyị mgbe a lụchara aghụghọ ụwa nke abụọ nwanna Horst anyị kwuburu okwu ya nọ na-atụle ma ọ ga asị ụzọ ma ọ dara ogbenye ọ nọ na-eme ya obi abụọ ma ọ ga-enwe ike ị na-elekọta onwe ya maka nọrọ n'ozi oge niile olee ihe ọ ga-eme o kpebiri ịnwale Jehova n'ihi ya mgbe onye nlekọta sekit bịara ileta ọgbakọ ha ọ gara ozi ọma n'izu ahụ niile na ngwụcha izu ahụ o juru ya anya mgbe onye nlekọta sekit ahụ nyere ya envelopu ego dị na ya ma ọ gwaghị onye nyere ya ego ahụ ego dị n'envelopu ahụ ga-ezuru ilekọta onwe ya ma na-asa ụzọ ruo ọtụtụ ọnwa o were onyinye a enyere ya ka otu Jehova si mee ka obi sie ya ike na ọ ga-elekọta ya o ji ndụ ya niile bute ihe gbasara alaeze Chineke ụzọ paragrafụ nke iri na isii ajụjụ gịnị mere anyị kwesịrị iji mụọ gbasara Pita na akwụkwọ ozi ndị o dere Pita rịọbụrụ Jizọs ka ọ hapụ ya ma ọ ga-abụrịrị na obi tọgburu Pita atọgbu na Jizọs ahapụghị ya Kraịst akwụsịghị ịzụ Pita ka ọ bụrụ onye ozi kwesịrị ntụkwasị obi nakwa onye ndị Kraịst ndị ọzọ ga-amụta ihe n'aka ya anyị niile nwere ihe bara uru anyị ga-amụta n'akụkọ gbasara otu Jizọs si zụọ Pita Pita dekwara ụfọdụ ihe ndị ahụ anyị ga-amụta na akwụkwọ ozi abụọ degara ọgbakọ ndị dị n'oge ndị ozi n'isiokwu na-eso nke a anyị ga-eleba anya n'ihe ụfọdụ Pita chetara anyị n'akwụkwọ ozi ndị ahụ nakwa otu anyị ga-esi eme ha gịnị ka ị ga-aza olee agwa ụfọdụ na-adịghị mma Pita kwesịrị ịkwụsị gịnị nyere Pita aka ịnọsi ike n'ozi Chineke olee ihe ụfọdụ anyị ga-amụta n'aka Pita abụ nke otu narị na iri abụọ na isii mụrụ anya ka okwukwe gị sie ike dị ike isiokwu a agwụla